Ehm, ndị ọdịnala ekene m unu udo dịrị unu ndị ọdịnala ekenekwa m unu taa o udo dịrị unu ehm, akpụ okwu anyị taa okwu anyị taa ga-adị akpụ ịmana taa o taa bụ ụbọchị ezumike ezumike ezumike ndị oyibo ndị oyibo nyere ụnụ ịma na ha nyere ụnụ ezumike nye ụnụ mbọsị ọrụ nyekwa ụnụ mbọsị ụka si ụnụ nọ mbọsị aka ji aka ụka hmm. ihe anyị ga-etinye aka taa okwu anyị ga-etinye ọnụ taa bụ maka sọsọ ihe ịtọ mere mmadụ onye ọ bụ only society your parents and the school sọsọ ihe ịta school society and your parents mere gị ihe ibu sọsọ ịtọ nọmba one, your parents kedu ya capacity kedu your parents mental capacity ị na-akpọ jizọs your father why Becos mmadụ na jizọs wụ die. ya mere iji akpọ jizọs of that father but imoho ya just process of growth because mmadụ always Jesus my husband Jesus na anụ m Jesus na anụ m itoziene Jesus abụrụ ya father ichefuzie the father tara ahụfụ wee nke aha gaa nọmba 2 society na Igbo onwere society nọ dị o society nọ n'ala Igbo biko gwanụ m E ọ bụrụ na enwere na agwa m enwere ike echefu onye m there is no society na Igbo nwere society nọ n'ala Igbo m e chekwara society Jos nọ na mmadụ bido ya na-agagharị ọgwụ na no ọ bụghị society bụ ihe nọmba 3 skuul o nwere skuul nọ n'ala Igbo mba western education mgbe ha faụndụrụ ya during industrial revolution n'Europe ị nwere kọmpanị na-arụ ọrụ iji wee were the same educational system tinye only ihe ndị europe ji wee mee dis public school unu na-ebugharị na-abụ ka ha wee mee onye ahụ onye obodo ha spanish have the public education to make the kids spanish ọkwa the same thing ka ndị british mere ya ka ha wee mee ụmụ ha british the same thing america kedu your educational system kedu ihe ọ chọrọ ime kedu the plan of your own system of education ekwuo maka religion ndị be anya na-ewe iwe the consequence of a concept Imana na ụnụ amagha na ọ bụ true concept of religion ga country ụnụ amagha na the country country ị na-akpọ afa na ọ the same concept of religion ebe a ga-ekwe nsu niile si wee bịa mana ụnụ amagha because chukwu ị na-defend bụ according to ihe chọọchị gị gwara gị ma ị bụrụ ha na ụka country na-defend bụ according to your philosophy and understand of your country ohi na-edefend ahụ m onye amerịka ahụ m onye panya ahụ m onye nke ahụ m onye naijiria ahụ m onye biafra all the concept of that nke ị na-edefend onwe ha siga defend na mara mara amara the source ọkwa ya wụ na groups na-ese okwu today groups anọkwa ha n'udo with the same concept of religion mana ịmọhọ because all your group ka mma ya ọ bụ the best ihe ha kwuru na-eme ọ bụ ihe ha kwuru bụ eziokwu nke ndị ọzọ kwuru bụ asị ndị senti na-eme n'ụlọ ụka ị gaghị adị ama na iji indirectly na-emesi onwe gị ike you are just indirectly because ịma how the world work ịma ha otu ebe ndị na aga ifuru spirit fụ ha na man man ha were go empty if spirit leaves a man that man is, is, dead is working dead because spirit pụọ na ahụ gị nwụọ na so ịdị ndụ ọnwụ ka mma you are alive but spirit ga anaghị arụ ọrụ that means ọ dị ndụ ọnwụ ka mma kedu uru ọ bara ọ dị ndụ ọnwụ ka mma bụ dead the source of every evil n'ụwa bụ religion ịchọ ka m gị ya every concept of a country is from religion every concept of a group is from religion ọ ebe ahụ ka ndị grik si wee mụta ya even the bible ị na-ekwu okwu ndị grik dere ya through mythology according to ihe a mụtara na na Egypt Africa ha were concozie concoct ya own elesizi unu na-ebu na-akpagharị the same way ka esi wee a country the same way because the religion workụrụ a e, e, Jews were the country ọkwa the same philosophy ka unu jikwa je copy kwa na-emekwa group with the same philosophy ka iji eme group the same philosophy education bụ culture education bụ culture if there is no culture there is nothing like education ka ihe na-emezi educate if there is no moral ị maghị ihe a na-akpọ moral there is nothing like the spirit inside you Kedu kedu? all the whole western prison is filled up the whole western prison is filled up so ọ that western system of education na work how come the prison in the west is full of people how if the system is working how come the west is full of evil everywhere maybe, maybe people think that people check on africa na people judge all the there just because we don't our side is not organized that's why people dey no in the west is more dangerous than africa yes because africa onye na-ekwuru ha nobody talk for african people so western education western media say what they like about africa if the system you practice now is good how come the prison is full of people because they lack proper way of education that is what our ancestors did every of our culture is according to moral according to morality that is where the parents is important enweghị iji ụlọ akwụkwọ eme school for what to indoctrinate school ahụhụ for anything apart from indoctrination that's all that, because na african people amaghọ nigeria amaghọ nigeria don't know amaghị ihe school mean so apara akwụkwọ na-akpagharị that's why after 150 years nigeria never bring 5% of nigerian people to love nigeria no because there is no educational system that indoctrinate you make you nigerian everything about west they want to westernize you at the end of the day who is losing or again or who is losing who is gaining if we say ordinary ordinary is a philosophy our ancestors did it anyị nwe ga-emekwa ya ịghọtago so onweghị uh, there is nothing wrong ọ bụrụ na ị bụ onye igbo you can be an igbo man nobody cares you can be a biafra nobody cares but ị nwere society do you have a society do you have a society no kedu ebe ị ga-enwe the country country bụ concept the same thing with religion ọ bụrụ na ịmaghọ ị ga-enwe police if you have a country you have police you have army you have custom for what? ịmaghị ihe police mean if you don't know the meaning of police I will tell you law enforcement law enforcement agent or police so you don't have a society you talking about content you must have a concept ị ga-enwere you must have it you don't live in vacuum africa eh, nowhere in africa is working because it's vacuum this one is a, the, say islam this one say roman catholic jesus jesus is your husband your husband every day go at, husband is jesus then that's why your child your child and your children say my father heavenly father. yes of course because their mother called the unknowingly uh, heavenly father jesus so nsogbu si anyị n'aka the problem is there only thing I ga ga-enwe anyị the gods to challenge the problem do we have the gods? you protect your group you protect your church you protect your idea how can we go ahead onweghị ebe anyị na-eje simple truth three things na Nigeria na Igbo land we don have a system of education we don have a society no society no school no your mother your mother just think about your mother your mother kedu ihe ị mụtara n'aka mma what did you learn from your parents apart from church forget about church apart from reading bible and reading psalms and jesus and christ what did you learn from your mother tell me your parents i want to know enweghị ihe mụtara n'aka ha there is nothing you learn some people learn yes of course ndị toro mgbe mbụ if after, after, after 70 no let me say after 80 no more parents in, in, our, in our land after 80 the parents end because that time ndị be anya parents ga na-amụta ihe ụka small small ha ewutere 100 percent wee burie they are just learning it small small just like eh, eh, petty petty but now hey ịma mmadụ one nwụrụ n'igbo land ụmụ nwanyị nwụrụ anwụ because of work their parents abandon them a sị na ọgba nje ọgba nta ọgba enu ha ajọ mmụọ ha dị possess their parents abandon them ndị agaghị erigide nwụọ they die of because of what ha bụ ọgba nje ọgba nta ọgba nke na ọgba nke a na mam ihe a na-akpọ ya their parents abandon them then die because of ihe ụka na-eme ihe ụka na-eme ọ bụrụ na ụka na work if ụka is working if the western philosophy is working how come we have kidnapping? how come ndị be anyị na-azụ ọgwụ n'ala bekee how come ndị be anyị ji ezu oshi in our land how is not working because there is vacuum inside there is vacuum inside how can you train somebody according to what you don't know material si na nwata just two two two two years old your father is telling you to be like Ijeje Okocha showing you Yorkshire grow you can't one before you can two if you go to Europe your parents will tell you oh nna anyị makwana ife anyị arụchago ụlọ ha ahụ emeka arụcha n'ụlọ ha ọ na-arimind kwago oh, the man is reminding you ya bụ ndị na-eje ụka ndị na-eje ụka echi ofu ji ofu ihe si gị ahụ adịghị ya ngị nye ya ego na ahụ adịghị ya ahụ dịkwa ya ọ chọrọ ka weta ego o ruzie echi atụkpuo oge na nga ọ sị na na chi ya egbuo ya ndị be anyị nọ na nga oh my god anaghị mba ka nhapụ that side nhapụ ije ebe ahụ only ọdịnala ọdịna I'm na-ekwu with proud because ama m ihe m na-ekwu I'm sure no ordinary no society if you like you take biafra if you like don't take no problem but inwe ha ọdịnala ị gaghị enwe anything no, you don't have nothing because you don't have you if you don't have you who are you if you don't have i am who are you there is no spirit empty body dead man walking our ancestors na-eme amụọ mmadụ after one year eje gbaa afa mara onye lọrọ ya ka e wee nwee ike ịdirect ya n'ụzọ oge esi wee bụrụ mmadụ so that the spirit will continue so that the spirit will continue kịta ahụzi amụọ gị ewere baịbụl saba gị isi Ekere agụ 5 years okwu otu wena baịbụl na-ata n'ọnụ blakata blakata chari mama chari mama chari mama gịnị ka ị na echeri ihe nwa ajụ oge ebe isi ka onye gịnị ka ị na-ekwu mgbe ahụ ịnọdụnọ onye dere baịbụl ịmaha ebe Israel dị sef ịmaha ebe Israel dị ịmaha ebe Palestine dị ịmaha ebe Ijipt dị ịmaha ebe Rom dị mana ịwụ Jizọs wụ nna gị Jizọs na-anụ gị the era is gone the era of believing is gone going going going gone ihe anyị nọziwu knowing ọ wụ nature you cannot stop nature you can nature ya enweghị stop nature n'ụwa you don't not you cannot stop nature this is nature the era is gone ndị ụka ebere m na-emere unu pity for you ndị ụka i pity for you because the era is gone ọ bụkwa mụnwa ọ bụghị mụnwa ya eme because the conscious you see the, the, the, the brain needs something else the spirit is tired they want to take over what belongs to them 500 brainwash of this greek roman nonsense is over not even me the nature say no more how come facebook come how come i come how come everybody comes at the same time how why i am not making it up everybody na afọ ndị mmadụ for the first time somebody hearing that jesus christ is not real in this life first time mmadụ na nna jizọs kraịst ahụhụ real thousands of people na-anụ ya for the first time in their life because you don't have common sense you don't know things are changing very rapidly ọsịsọ ọsịsọ ka ọ na-echange enweghị ike stop nwe because you don't stop them ị ga-akwụsị ka hurricane you cannot stop hurricane ị gaghị akwụsị hurricane hurricane gara onwe you na-akpọ chukwu chukwu you call god every day by day every day by day every day by day if god come you don't even know because you don't know how god look like who are you onye ka ị you don't know you want some god somewhere even some god somewhere come you don't even know when the god somewhere come As soon as Jesus, ya abịa ka onye ochi eh, he will come like am robber ọkwa ihe a gwara unu so ka ezigbo mgbe ya ama ma ọ bịa ọ bụrụzi gị amazikwa na ọ bịara ebe ọ bụla na-abịa ka onye oshi na so ndị be anyị three things who make you who you are three things that makes you what you are you don't have it no society you don't lie to yourself no school you don't lie to yourself your parents okooko nothing is there sọsọ Bible am Jesus ọ gwụna so ndị amerịka ndị isi ojii black people born in america born in england born somewhere else don't blame african people blame the brainwash now blame them for not listening don't blame them for poor blame them for not capable of listening and absorbing the truth when they see because if you don't have spirit you don't eziokwu you don't know truth never know truth ọ bụ na ị maghị if you don't have speech you don't know truth even a na-agwa gị eziokwu sebe you believe in that ideology that nonsense that group that church that party that country apart from the one God gave you that simple truth so why we are poor is not far away there is no system no institution in any society in africa as i know i don't know other places there is no system in africa there is none ba none ọnwụ na ọsịghị gị na sharia sharia what is sharia have you ever seen where sharia is developing where sharia in the north you gere sharia na develop before sharia of development ọsịghị ọwụ ndị ụka ụka ụka development project or development manager is church a development company tell me so what is the project or strategy only thing even if they are so just a little bit smart na the nwaja is smart ma ihe a ga-eme ejeme ngo zuru ochi they will go and open ngo start stealing from them because they lack moral decadence there is no like nothing like moral authority inside them everything negative they want money what ngo start selling children elebe nwa a na-atụ ime a na-amụ nwa na-ere africa you need education more than anything africa you need education more than anything and education akwụkwọ ha nke ndị west o ọdịnanị ga-enye ụlọ ihe ụnụ chọrọ ọdịnanị we establish kind of education ọ ga-eme unu gochi ụnụ ejebe n'ọnwa ọkwa ha egochi anyị na-ere akara na-eghe akara akara gịnị a na-amụga agụ akwụkwọ even Naijiria na-agụ akwụkwọ eghe akara ọsọ na-eme ka ha na-akpọ ya evri Thursday ha na-amụ ka esi eghe akara eme maịmaị imagine ndị West na-amụ ka esi eje n'ọnwa ị na-amụ ka esi eghe akara fry chinchin they taught us to fry chinchin in school where uh, eh, West are going to moon we are selling chinchin ndị ara hmm? a na-akpọ ya ihe na-akpọ ya so onwe ndị si awụ sentinedl sentinedl ka esi akwa akwa ka esi ọgwa ha na akwa akwụkwọ simenti ka eji adụ ya imajin akwụkwọ simenti ka eji na ka eji akụziri ụmụazị ka esi aba uru na nsogbu ụdị nsogbu ụdị ebere m na-emere ndị be anyị ebere m na-emere ndị be anyị very painful had it been had it been ma ha ọ ghọtara ihe a na-akọ had it been hapụ illusion forget about illusion face reality face reality that is within you the reality is na na aka n'anya ihe ekwu maka illusion ijidebe nwa ewi n'aka ịkajie n'ọdụ and ndị ha n'ikwu isi ndị Hausa ndị Yoruba ndị ugwu because him always give excuses for your useless uh, dog ọ sị gị ndị ugwu anyị ha ekwe anyị all of a sudden ka ndị ugwu ahụ ekwe anyị mana ha kweburu anyị before all of a sudden ndị ugwu awụrụzi everything maka biafra movement bidoziri onye na fo excuse about ndị ugwu before den kedu ihe ị na-eme what have you done bifor the movement what have you done kedu ihe ị mepụtara nothing excuse nke a ozi onye excuse onye na-enwe ihe ọ dịzi mma ya ọsi ọ oh, because of biafra abịabe biafra abịa ee eh? biafra abịa ee eh? nwanna ime nwunye na ị gaghị eme nwunye den biafra will not live in isolation world is a competition simple as that if you do it now you cannot do it then amamihe si na chi anaghị agụta ya n'akwụkwọ ị were amamihe gị wee gụzie akwụkwọ wee mara ihe dị n'ime akwụkwọ inwe ha amamihe if you like go go 100 million if you ọ bụ chukwu enyeghị gị amamihe gụọ 100 million ị gaghị aghọta ihe dị you will not understand you need an interpretation ewee gwuo ha gị wayo ndị pastọ a na-anapụzi gị ego because you need somebody to interpret to you emeghị interpretation anarazie gị ego saa gị isi ịkwụba tit country is a concept group is a concept all of them be a concept from who and onye ọbụla na-edefendi nke ya aha defend your country defend your religion defend your group defend whatever whatever whatever bọnkọ so ọ ka mma now ọdịnanị cultural heritage bụ to restore the heritage to restore our heritage that is a different thing but ọdịnanị mgbezikwe ndị bụ ndị ọdịnala anyị inwe ndị ọdịnala across ebe so that na-agba anyị ga-eme nwe n'ụdị nke anyị anyị ga-eme ya small small don't worry anyị achọghị ịmaburu ihe niile anyị agaghị amaburu ya at least mmiri agaghị adọzi na streeti anyị ga-eme nwunye at least 300,000 agaghị anya anyị gbapụnwu mmiri at least civic center anyị ga-arụnwu civic center maka ndị ụwa na-atụ n'ọnụ maka rice na tomato nwa at least anyị ga-enwenwu training center ebe gana etrena our people how to construct solar energy and solar panel anyị ga-eme nwunye ọkụ a na-enwu na-enwe ọkụ ọ dịghị too much ya wụ small thing at least onye na-akwabara egote nwa solar panel anyị enweghị society education abụghị na iwu bụ na ị ga-arụ mansion no at least small small enwezie ego emebezie research enwere ike mgbe ahụ ndị nwere eziri ego a na-esponsozi onwezi onye ma akwụkwọ asponsọ ya research ọ bụghị ije na Amerịka anyị ga weta the book we go and bring the book in America put it in our land all the same book a na-use everywhere you don't have to go to Harvard why why do we have to go to harvard to study why maka gịnị ọ naghị aprịntị dị akwụkwọ ọsọ amerịka nwere printing machine eji aprịntị akwụkwọ why the mineral dị in africa why mineral will be in africa then the book be in america okay if the mineral is in africa let us bring the book in africa why bring the book here so we study here and mine it here we don't have to go and bring people who study in harvard to go and mine in africa no it does not make any sense so africa colonial boundary don go anywhere because colonial boundary will give you fake education unless you found an institution build a system to train your people teach them educate them in your own according to what is in your environment according to what you have in your environment this is education to feed yourself to protect your land this one dey they educate you to be american uh, non-slave see them then come here they start speaking like a, eh, when, when, when, you are in africa speaking like somebody in, in england ah, but england they are not speaking igbo they are not speaking africa we don't blame our people in america don't blame them yes we know but somebody in africa what are you talking about animals I don't speak animals obere oyibo obere oyibo because o nwere ndị na-anaghị igbo ọfụma ebe a that's why ọ bụrụ na ọ bụghị ka ị na-atara ndụ m ahụfụ biko oyibo a na-agba m agba na akpịrị sef ọ na-ewu ndụ m this oyibo english is wounding me because my my my my uh, vocal destiny ọ naghị anụ oyibo ịghọtago but sometimes i try to you know, force myself but o nwere ndị ọya abụ chọọchị ikwu ha nọ na-asị gị na-akọgheri ka ndị gbuwara isi grik agwa grik alexandria onye grik ọ na-asịkwa grik o obere afrịka tọn ọ dị ho mathematics to grik amerika turn white to english british turn white to english china turn white to china spanish turn white to spanish german turn white to german africa kedu ihe mere anyị nwere ike ịtọn sayensị to african language why why can't we turn this education if china can turn it science to chinese japan to japanese eh, german to german spanish to spanish even catalonia to catalonia even basque region to basque region so are you telling me that millions of people in africa cannot turn this science to an indigenous language or you na-achọ are you telling me that is impossible common sense is not common common sense is not common government will not do it because they are how will government how colonial power they are there is no country in africa nwekwa nke eziokwu there is no country in africa no not yet what you have is colonial boundary simple as that so ka ije were aka emebere onwe anyị ihe anyị let's go and do our thing at long run we become super at long run we become strong but for the moment you don't have any power colonial boundary ihe nwere simple as abcd that is colonial boundary no country in africa not no no single one let's go and begin to build begin to build becos ị na-ekwu okwu freedom a you are just dancing their side you are giving them right to eliminate you you just na-enye ha excuse to kill you ịchọ iwere if you want to take it you take it why marching ihe ye go and if you ready you take it go and prepare yourself ready you take it why are you committing suicide ịdị redi jee were ya nobody onweghị nobody will come and take your land from anywhere unless onye ahụ ji egbe unless the person have super weapon more than you unless the person ji more weapon than you and ọ bụrụ na ị nweghị superior weapon ị gaghị anata nwunye ya I can, not cannot come and rob you with gun you come with machete to collect what I rob with gun I will scatter your face that is it so Africa go and build your land through your indigenous theologies your ancestors has it your ancestors nwere ihe ha nwere ihe is there then ha is everywhere go and study them a sị gị na ọwa evil na ekwentị na ajọ mmụọ who told you have you studied it according to our own ancestors i study there is nothing like evil there even I found life from life i found life there i found superior i found power i found knowledge i found sense by studying my ancestors so nothing nothing no nothing no no no no nothing will ever ever conquer this brain as long as i belong to them i believe in their ideology i believe in their concept so i have to create so that people coming will benefit from what they gave us you don't take a concept from somebody else ka ị ga-esi anara mmadụ ihe ị na-amaghị mgbe e mere you are not there not even your parents if your parents you say yes because it's my parents are not there but it's my parents it's my blood so everything is transcend to me but somewhere somewhere somewhere somewhere they say they, John the Baptist said it Jesus said that John said this Peter said this wia everything say dem say dem say you what did you say dey say dey say dey say you what did you say life is easy as abcd life is as easy as abcd and very sweet ekwuru m n'ọdịnala latin language is nonsense we don't use it anyị na-eyi uzi ebe a maka ụlọ amaghị asụ nsibidi nkwuo nsibidi enweghị onye ga-anụ ya ndị nsibidi enweghị onye ga na ya na-akpọ ya aka agụ aka agụ otu esi asụ igbo ka a si asụ ya mana ọ bụzi ha akwa na akwa ịkpụzi akwa ndị ere gị akwa ịma na nsị gị je weta akwa ọkụkọ nsị gị akwa nke eji alaha ụla ịyi afụ ya ịma na akwa ka a na-ekwu nsịkwanụ gị niile ebe akwa ịma na nsị gị niile ebe akwa ọ this Latin nonsense bụ babish rubbish we anyị ga-adị advance our children will bia because ị na-edere children akwa obere nwa eyihe old ideri akwa eji alahụ ụla na nsi bid, ọ ga-ama ya one year mana ideri akwa na latin alfabet ọ gaghị ama ya so ana m achọ ịgwa ụnụ na ị ga-ebido n'oge mara ihe ma ọ bụrụ na ị na-eyi uzu nsibidi ị na-eyi uzu nsibidi 15 years ị nwere ike rọket because all mbụ. nsibidi wụ symbol ị na-eyuzu nsibidi 15 years you can be an artist authentic creative young man because everything is symbol because mind the mind ọ bụ ihe ọ na-afụ bụ symbol mind anaghị afụ alphabet latin alphabet mind only capture symbol not roman alphabet mind capture symbol not roman alphabet so if we using CBD one year old ọ maghị ihe bụ akwa ọkụ eye old ọfụ ha na-akwa ọkụ ọ sị gị papa ihe bụ akwa ọkụ jes agba echede gbe egbe egbe egbe ebe nye nye nye a na-akụgheri asị a na-agụ akwụkwọ anyị enweghị sistem of education ana m ekwu ya otu onu nwere ike isi na dis guy dị iberibe adịghị m iberibe ama m ihe m na-ekwu I know exactly what I'm saying. anyị enweghị sistem of education ge bikos unu chekwa na ndị igbo ndị igbo nna nna anyị ha na igbo si n'elu wee da dịsi asụsụ ọ na-asụ ma ọ bụ ka isi ebi ndụ ọdịnanị did not fall from heaven ọkwa ha ihe ha bụkwa ihe ndị na-akọgheri ọsọ iri ndị ọdịnanị achọghị m ị na-ekwu nọnsens ebe a ịghọtago ọdịnanị bụ philosophy way of life somebody sit down as i sit here think uche a na-eche ya eche maka na uche na-akọ ọsọ gị something do you know that thinking costs you something or do you think that it's just thinking no think is an energy you are wasting energy to think because it's like you walking your brain is on a on a on a ọrụ is walking so think cost you something all the same way esi wee nweta philosopher because afro na onwe if just see the example robbery kidnapping poverty wickedness evildoer that is lack of proper education akwezina ka ha na-aghọgbu unu if there is evil in a society that is lack of education that is the meaning of education at the first place not about uh, something else that is the meaning of education so if you lack that in your society that means education is lacking in the society that's why our people our ancestors build education according to moral so ineti na na-eto iwerie na-eto na na-eto so ịchọzi ịrụzi rocket nke a was the different thing and if your spirit is connected with your body iji go rocket science very easy for you because your inner self is connected with outer, outside self because safe, onye nwa na picture the knowledge you na use to do something outside so ihe ọ bụla a gwara gị outside you capture it very well ịnaba ụra ikpuchi anya is draw the rocket straight ahead ị draw the rocket straight ịnọdụ n'elu bed gị otu a tie the rocket pịa buru biro see ya gba agba agba ruo echi ije na your lab mebe experiment ihe capture at night that is a spiritual power is a mental but a gwara unu no outside yourself somebody else must do it for you yes because nobody empowers you from childhood onwe ha gwara gị na ngụwa ya emeri onwe gị you believe in them believe in them believe in them believe in their church believe in their school believe in their philosophy believe in their ideology believe in their food believe in their clothes believe in their sex originally sex bụ for ịmụ nwa o ọkwa for ịmụ nwa atọn gị for pleasure ha hu hi sef iwa sex was for pleasure now ozi for ịmụ nwa that's why ụmụ nwaanyị nwezie ka anyị wee yiri adịghị mma utu ekelie nwoke you see education education ndị ọcha agharigo mana isoro ha ndị be anyị si ewu na-eri ji isowe ewu na-anaghị eri isowe ewu na-eji obere ibe ji isoro west ịma nke ụnụ ka njọ dịka ọsụ west oji na ọcha abụghị ofu oji dị more spiritual so isoro ndị ọcha nwanne ị ga-adị worst if you practice western education being a black man you will be worse than them because you are not the same you will be worse than them ịchọrọ you want to be like westerners yes if onye ọbụla na-eje ụka gwa na onwe if you are a christian he does not believe in black man that is simple truth and if you lie you die because here we don't lie isi asị nwụọ if you are a christian he don't believe in black power never you cannot believe in black one and have white jesus and white male you believe that black people are evil you only see evil hey you see like there is no light in africa why nigerian politicians are taking money you say always see excuse to justify that your nonsense that your empty brain you see as if america is not killing people in syria as if america is not banking money in bahamas as if america is not banking money in swiss you will see always excuse to justify your ignorance that is simple truth if you go to church you lack black power in you you don't believe in yourself you believe that ndị ọcha bụ chukwu white man is a god but you are not how come white man become god you are not are you not the same human being how can he be god and you are not why you carry white jesus he say no if you say am lying oh you have white jesus he's a personified god he's person even though i tell you something uh, is caesar you say no but the picture in your face is white the virgin mary in your face is white but i tell you it's white man you say no is who is the son of god but the picture na na in na ah? in ọcha ah, are you white no ekekwe ị na-ekwuzikwe you carry white man picture that means white man is god what's an opposite white choose god then black who will choose black devil devil ewere eh, go oji na so that's why you see excuses and give me some excuses if africa is not devil why we don't have road we don't you what have you contributed ọgwaka na akpụ today i'm calling you come let us go and build the road i'm a black man like i'm a black man if i am devil i will not ask you to go and build the road come let us build it happen the politicians when we are powerful we will push them away we can support them now of course but because we don't have any option if ordinary is fully established anyị ga-enwe a political structure achọghị m ịbịa ya na-ekwu ihe nzuzo ndị ọdịnala nwere n'uche ha anyị ga-enwe a political structure ị ga-esi tru ọdịnala wee gaa only ebe ị ga-esi aga wụ tru if not you cannot get to into the party at all at all you can only get to the party tru ordinary. party nke anyị o ịnwe anwa ruo ebe ahụ mee ihe mere emeghị ihe mere okonkwo ọfụ ụmụọfịa ụlọ gị kpochapụ famili unu kpochapụ ị pụọ from ala igbo jee exile ị gaghị anọzi ya maka ihe i kwuru n'ọnụ ị ga-ekwu ya n'ọnụ godi ị ga-ekwu ya n'ihu arụ kwụsị so arụsị chụrụ gị ịgba ọsọ arụsị achụrụ gị na-eje gị na ya na-eje anyị kpochapụzie nke hapụrụ wee gbaa ọsọ simple as ABCD ọ bụghị about uh, no don't live an illusion yeah, a white man's character it's a white man, illusion is a white man's fantasy illusion is a white man's fantasy but we like to do like them oh baby i love you hey hello yes white man's fantasy you want to be like them atụ osisi ịtasị atụ osisi nwanna enye gị bọtụlụ mmanya were eze wepụ ya mana ị buru brọọchị taa ịfụ e, bọtụlụ mmanya na-enye esi na-enye ka ewu tara amụ e. na-enye esi mana mụnụ na vileji 78 years inye sta sta ị mana ihe ya okwute bọtụlụ ya na-esi aja ike ọkwụpụ ya isi n'ihu gị ndị ọdị kpọnwụ ijighị eze kpọ mmanya ụjọ na-atụ gị eze ga-emekwopụ ị na-ata ntụtụ pestin maka unu mụtaziri na ịmị ọnụnụ ọwụ na ịta atụ esi nwere ike isi na ọ naghị eku eku ha fresha yes because ha fresha ịmaha na ihe na-atọ ụtọ na-egbu egbu yes ee eh, toothpaste nwere fresha there is no problem mana nwanne marakwa amara na ọ bụ fluoride dị ewu na ọ na-anyụ gị anya yes so ọ ka mma ejiri oge chọba ego ojii enweghị ihe anyị na-ama ha maka development we know it all everything about development anyị ga-esi onwe standard education development ọkụ mmiri all simple thing we have it in ọdịnala ka anyị were ọdịnala anyị rụzie na anyị emezie our own political structure a pace ihe ndị be anyị need will vision leadership if we can give it to them they will support you ọ bụghị everybody ya bụ onye mana at ihe ndị ọdịnala na-eme na-amasị ha ha sọpọtụ anyị anyị emerezi ejebe hapụ godin ikpe okwu afa mbosi onye ochi ga-akwa nna ya anyị ejechọ ihe anyị furu efu ọ ka ndị nwere ọgụgụ isi si eme ọ ka ndị ma ihe si eme ọ bụghị nke anyị pụta ya na-ekwu a ga-egbu egbu a ga-ata ata nwebekwa onye igburu nwebekwa onye ịta ọkwa anyị nwe ka a na-egbu anyị nwe na anwụ kpata akụ kpata ahụ betanụ betanụ na ahụ nama betanụ betanụ na ahụ nama n'afọ na ọ dịghị mma mana agwa gị the same concept of religion you defend your group yes mana ọkwa ihe ahụ ị na-asị onye ụka emezina ọkwa ka ị na-eme without unit ihe ahụ iji akpọ ndị ụka iyi you are doing exactly the same thing yes ọwụ na ọbụghị bụghị mụnwa ọwụ na ọbụghị anyị nwa nwa ya ọ ga-eji abụ ọ ga-eji abụ ha nwa because anyị mere understand anyị ghọtara ya anyị ghọtara the game that be we understand it so ndị be anyị ọka mma ọka mma na ụlọ pụtara eme ihe ọdịnala ya eme ihe ọdịnala ya at least unu erigodi nri nke agụ dị onye na amerịka amaghị onye na europe amaghị na igbo ezigbote agụ ụdịdị mmadụ nwere ihe a na-akpọ mmadụ eh, inwe vitamin o nwere ihe ahụ gị kwesịrị ị na-eri ka ahụ na-adị gị mma nke a mmadụ ga-eri ụtara garị n'ụtụ rie garị na-efe rie garị n'abalị na nwee vitamin nọ dị ya na nwanne ya carbohydrate ụtụtụ efi abalị nonsense ọka mma na ibu ọnụ ori ihe akpụ n'ụtụ orie na efi orie n'abalị mgbe na ochenji dayet ọta bred na tii na ochenji diet ọta bred na tii that is n'ụtụtụ ọ tara bread na tii onye diet o chenji origori rice rice na-akpụ ka ofu ihe oke na ọgụ na nwanne mana at least enwe ọdịnala enye gwa ndị mmadụ ihe mkpụrụ osisi dị ịpụtago n'ụtụ taa mkpụrụ osisi irighi nri mkpụrụ osisi ka tii na bred mma ị nwere chọwan chọp ị nwere pọpọ ị nwere mangoro ịgwọkọrọ ihe a berie ya wee na efere wee rie nne ụtụtụ onye ṅụrụ tii aka ha gị but ndị be anyị nidiri infọmeshọn onwe onye isi na-awa o jee na civic senta ndị ndị ọdịnala enye ya ọgwụ free of charge onwe onye mụrụ ụmụazụ onwe ha akwa o ji ebe aha achinye ya akwa ọkịrịkaba ego one ọ na ya ga-egotenwu ọkịrịkaba ele ise every mont nke ndị ụwa na-atụ n'ọnụ ọ ihe eji mara ndị Igbo ogbenye ndị ogbenye enyere aka n'ọdịnala enweghị ogbenye enweghị pụọ ndị igbo enweghị ihe a na-akpọ ogbenye ha enweghị ihe a na-akpọ rich ọ bụrụ na afụgo nwee post na na ọdịnala cultural heritage dị sekụl ọ bụghịkwa nke aha mmadụ na-anwụ anwụ nwere nke ọzọ sị ọwụ igbo paradigin go there you see it if wealth ebe ebe edere wealth ị ga-afụ n'inside that place ebe aha ka edere ọgaranya na ogbenye the same place onweghị ihe difference kịta na ọrụ ozi ụlọ o were fenti ha ka Kilimanjaro gbachie dị house the beauty of the house emebikwa ene is lost the beauty of the house efugo ka uru ọba na iwuru 1 million rụchaa ụlọ unu abazie na akụkọ with fence unu amaghị ihe ji wee mee kịta na unu agbazi fensị mana n'ime fensị ụnụ ahụ ndị bidi egwere unu ruru isi wee biri n'ime the house compound mmụọ bụ ebe a ekene bi ebe a mmụọ otu ahụ wee biri before mana kịta ị chọrọ ịgba fensị mazi ka ị ga-esi agba fensị olesi ma ijere goro anyị n'iro itinye ịgba fensị na dayo indigenous compound unu riri ise dị ya olesi ma ijere goro anyị ebe ọzọ ya bụ na ịgbanwe fensị na na ya ba haus ya ha agbanwe fensị na the normal village bikos ụlọ juru eju ụlọ dị ota ofesi ma fensị ya oyi unu bi olesi ma ụlọ onweghị ndị mmadụ na-emezi na abịazie agbakọtazie fensị na ha niile maka gịnị at least onye ọbụla batazie ọbara na the gate ejighị ya mara anyị ọ ka mma na fenti ahụhụ dị solution the solution is the, to change to wake up the spirit the inner self through education otu our ancestors wee mee ọ bụghị about ichi na-agba fensị ndị ochie na-agba fensị ha chere gị n'iro na ha chere gị outside onye ha apụzi apụ ị na-abata chebiri gị na gate si gị gbapee the gate onye ha agbape oshi bụ lack of education ịgwaghị nke bụ eziokwu hapụ western education ahụghị education ka bụ jos a na-eme ka ị bụrụ onye oshi because ha agwa gị how materially uh, material ji wee dị oke western education mere gị criminal make you a drug dealer make you a slave make you nonsense that's why our people ju na prison how come o ji wee bụrụ this last 20 years how come o ji wee bụrụ this last 20 years ka our people ji wee ju na the whole prison everywhere why how come how come o ji wee bụrụ this last 20 years ka ihe niile ji eme anyị ji eme anyị ọwụ mgbe anyị lọstụ ọwụ mgbe nna nna anyị ha nara disi ọwụhụ nna nna anyị nna anyị ọwụ anyị nwere lọk anyị kara na second generation of this destruction second generation of this destruction ka anyị nọ now because ọ mpa anyị ha nara disi Bible mana a narago detin now anyị ma eto one fụ ya fụ na bifo ha nara dị akwụkwọ nsọ a enwere ihe ihe ha na-eme anyị nwere onwe ya compare na fụ na nke ha na-eme ka nke a mma onweghị onye si anyị move na forward but at least ị ga-agbachigodo ebe ahụ ihe ọjọọ si wee pụta ị na-eme ọnwa ị na-eme ibe ya mechie ebe ahụ loophole dị loophole ahụ bụ na enwere lack of educational system loophole ahụ bụ na enwere lack of society there is no society n'Igbo land enweghị society the strike alos go ọ dịghọzi ndị na-afụzi na bụ ndị ochi na ndị ama ndị eji eri ego sị ọtụgo mitin ọtụgo mitin ndị niile na mitin ahụ ndị ochi ndị ama onweghị onye obi dị mma ọtụgo mitin ọtụbeghị mitin ọ ihe ha na-ekwu ụlọ ebe ozu nwụrụ ka eje rie nri jee ṅụọ mmanya ọsọ si nyewu dia plan a na-agwa na vileji na-achọ onye a ga-esi imi obodo aghasaala arụ emene igbo erie narịrị ihe eji ekwu maka ọdịnala ya bụ na ebe eriri mkpụrụ obi ndị Igbo ọhịa ọ ga-eme ome ebidokwe ifụkwa the society we come back anaghị emeta ya na Biafra ị gaghị emeta nwunye na Biafra nweghị onye so nkwụsị ime Biafra but owe two different thing owe two owe different thing entirely ihe a na-akụ ihe ude building is building all building ordinary for building to build something ọ bụ building ndị ọcha kpọrọ ya culture ndị ọcha kpọrọ ya culture onye na-amaghị ihe bụ culture gaa buru dictionary ya chọọ ihe bụ ọ ga-akpọje gị na etymology of culture which means cultivating ịkọ ihe to cultivate or the culture to cultivate a philosophy that design a way of living so that it will prevent this your ego na-ebe gị zuo oshi na-eme gị ịgba ama na-eme gị megide nwanne gị that ego self that stand devil then ị nwezie another way of thinking ga dominate because that thing dị n'ime gị mana ị ga-enwezi way of thinking ga dominate ye ego die ịma na lower self ka ọ bụ nọ yọ ekwentị nọ n'ime gị na dedisiv gị isi ya nwoke m si ebe a pụọ ozi nke obe ha na ozugbo kọba ụba no all lack of n'ime prison ndị ọcha ndị mmadụ jụrụ di ya so ọ bụrụ na dia sistem dị mma ị ga-asị na sistem ha dị na na nga ndị polisi na-agbafe na street ebe m bi 24 hours ka ndị polisi na-agbafe ha kwụsị na ịgbafe na ọ bụrụ na ihe dị mma ọ bụrụ na sistem of education dị mma let them stop parading Naijiria nwere ndị polisi everywhere buru egbe na-akpagharị upon that ochi a na-ezukwe a na-ezurukwe na-atọrọkwa mmadụ upon that ochi na-ezukwe that is a na-agwa gị na problem abụghị about security men na problem is the educational system there is something lacking something lack o nwere something na lack in the society anaghị m ekwuchitere ndị ọzọ ọnụ ha anaghị m ekwuchitere ndị iroba anaghị m ekwuchitere ndị Hausa ana m ekwute ebe ọ na obe onye asị obe na onye isi ume ọ na-afụ ya achọrọ m ka a na-emezi ọgọst ndị europe na ndị amerịka ndị mba ndị ofesi niile na-enwe holidays which ebe a sị na ndị igbo si na iri ji from ọgọst to ọgọst september october you can do it in no ka anyị mezie ya ofu so that nọ na ndị nọ n'abuja ga-abatazi ndị nọ obodo oyibo ga-abata eme carnival ndị mmọnwụ akwụsị ibu mma kwụsị ịchụ mmadụ ọsọ ọ wụrụzie show ọ wụrụzie show so ọ shoo ka a na-eme ndị mmọnwụ pụtazie onye mmọnwụ ya makarịrị a na-emezi ka tradishọn ka ọ chọọ a na-emezi a na-enwe obi a na-aṅụ mmanya a na-eri a na-espendi ego họteelụ ndị rụrụ họteelụ eju họteelụ niile arụrụ n'ala Igbo oge onye na-anọkwa ndị ndị ndị ntọ mmadụ gatọrọ gị ọsọ ndị ntọ mmadụ na ndị ochie na nna họteelụ iru ebe ahụ atọrọ ha gị onye ọbụla nọ ụwa ya marakwa amara na onye tọrọ mmadụ n'ala Igbo eriri ama ebele ji ibi ụgwọ onye ji ama ebele the only way ndị be anyị ji wee bụrụ ihe apịrị apị bicos out of ignorance out of ignorance the same thing na-emekwa ha today ịgwa ha somtin ha agaghị ekwe ndị be anyị nwere nsogbu ekwe ntajọ mmụọ nọ ha n'ime ị ga-agwa mmadụ okwu because ihe grup ya ọkwa the concept of a group ihe a grupu ekwuru ka ọ ya eme eziokwu ahụ gwara ya ọ gaghị eme onweghị onye si ga-enwere grupu ịmara ihe ịma na grupu gị ya eso mana at least ịfụ eziokwu kwere na ihe a bụ eziokwu soro eziokwu esoro grupu you can be a member of a group onweghị onye si ga-enwere but mara nke bụ eziokwu know the truth trust the God and do the right all the same way unu ji wee febe ihe apịrị apị the same way e ji wee bụrụ Jizọs the same way e ji wee bụrụ Virgin Maria Ọ the same na because na somebody kwuru about chukwu abịama all of a chukwu abịama bụrụzie every all and all onye ọbụla na-asị na ọnọ mgbe mpe ya na-ekwu ya your father might be a victim of iberibe your father might be a chukwu bụ chukwu chukwu abịama bụ oracle ọ dị n'ụkpa abị go there and see yourself ọ dị na arụ chukwu ọ dị ebe ahụ ụmụ ọ dị ebe ahụ chukwu abịa ma ọla all kedu ihe dị iche na chukwu abịa na jizọs kraịst unu amagha difference between chineke unu amagha difference between chi unu amagha difference between chukwu unu amagha difference between chukwu abịa ma ihe a dị different these four things is different chukwu bụ the source isi nwa ọ bụghị judge ọ bụghị police chukwuabiama is a judge chukwuabiama is a judge because he's an oracle is true metaphysics build arụrụ ya arụ ọ bụ oracle ọ for judgment ime ihe ọjọọ ọpụ gị mgbe ọ dịkwa mgbe ọ dịkwa ọ na-arụ ọrụ amakwa mma na-arụzi ọrụ na ka ndị bụrụ baịbụl na-ekwu ihe mgbe ọ na-arụ ọrụ ime ha ihe ọjọọ akpọrọ gị jee na tempụl chukwuabiama ọ bụrụ ha na ịdị gilti efu ebe nke ya efu asịghị mgbe a gwara mmadụ gwa and do your own research n'ihu ebe ahụ ka iyi efe ozugbo ozugbo achọwa ya hafụzi gị mana ọ bụrụ na ị dịghị guilty ije ebe ahụ kwuo na emeghị ihe dị ona nwanne na-ana ahụ a na-atọ gị beriberi ka nwaanyị nọ na time ọ dị same thing na ka ndị be anyị ji wee bidokwa ha ebidokwana again ha ebidokwana chukwu abịa ma the only god chukwu abịa ma bla bla bla ha ebidokwana the same thing orukwa echi ọsị ndị Igbo na-efe arụsị you see nwa ga-ekwu ya ọ dị sem onye iberibe a ga-ekwukwe oru echi ahụ ya azịkwa ndị Igbo na-efe arụsị na ọ fụrụ mpa ya mgbe mpa ya na-akpọ Chukwu mpụ na-akpọ Chukwu ọ naghị efe ya efe ọ na-enye ya glori ọ na-enye ọnọ ọ ya kpụrụ asị ọkịja kpọchaa mmiri mmiri arụsị niile tụọrọ ha ọjị kpọọ chi tụọrọ ya ọjọọ ihe ọ na-eme ọ bụghị ofufe ka ọ na-efe ya o kwowe shrine shrine bụ gịnị magistrate court enwere magistrate ifụ na village unu apart from shrine ahụ enwere magistrate ifụ ọkwa ibi bekee ọkwa ịnwe ebe a na court dị ọkwa ịnwe ebe court dị ọkwa ịma polisi ọkwa ịma amị na village unu enwere polisi ifụrụ dị enwe amị ifụrụ dị enwere court ifụrụ dị ọchịrị anyị na-abụ dị court na ọ bụghị ya na-efe efe ọchịrị anyị bụ dị court ebe a nke ọ na-eme onwe ihe mere na-eje ebe ahụ jee kpezie ya onye ikpe mara ya na arụsị ememe arụ kwụsị ọchịba arụsị na ebe a concept come first a sị ọkụkọ na akwa nke bụ ụzọ ọkụkọ na akwa kedu nke bụ ụzọ the concept bụ ụzọ ọ bụ na idea bụ ụzọ because idea chukwu bụ idea ka o ji eke creation is idea once god i nwere imagination obido mere exist so nke bụ ụzọ mere exist which akwa dị necessary na ọ ga-ebu ụzọ so ndị mmadụ eburughị ihe apịrị apị wee febe no all the concept ke dị concept ihe ke ihe mere eji wee mebe arụsị at the first time the concept ma arụ na-eme ewee tinye kwụsị arụ imezie ihe ọjọọ gịnị na arụsị kwụsị emebe ihe make the common sense yes o make the common sense maka anyị nwe polisi anyị nwe ha amị something must stop arụ otu anyị nọ kịta enweghị ihe dị mma ya dị mma polisi ya dị mma kọtụma something must be done something must be done ihe ga-emerịrị na ka anyị kwụsị bikos ọ bụrụ na ọ bụghị ya ụlọ ahịa ha anazia ndị mụọ nwa nwa ga anaghị na ha ịlụzu anamaghị echiene ịmaka mgbe ibe mgbe ndị ochie ama mmadụ ichibe arụ asị amaghị echiene arụ ama ndụgba ikwu maka ama isi mmadụ amaghị echikwe o nwere ike o were ọkụ ọgbagbu obi isi onye ama ndụgba ịma ya isi onye ama ndụgba onye isu nje aba ama nna echikwe ọfụ ebe ọgbaghị kịta na ndị Igbo na-adịzi proud ka amachie ọ dịzi proud amachie ọsị ọ na-ejebe ahụ ime gịnị o nwere ndị sị na ọ bụ na Biafra abịaghị ọya ha anazi n'ọsụsọ Biafra abịa ka ọ ya na ọ bụ na Biafra abịaghị na ọya ha anazi vileji ege nwanne chekizie ọ bụghị ya wụ the best option best option abụ oluzu ka ị gbara maka only place ị nwere n'ụwa bụ ebe nna gị si ofu ebe ị nwere n'ụwa as a only place you have that belongs because Europe does not belong to anybody all government, belong to government America belong to the government on the way Europe belong to government not individual only place ị nwere na the whole world niile because Nigeria is a colonial boundary only place you have as a place is that your land because in your passport edere ya ededa your state of origin where kee your state of origin ọ dị na your passport nigerian passport i'm not making it up so only place ị nwere n'ụwa ọ abuja mbosi ndị abuja iwewe wee ha achụọ ụnụ mbọsị iwewe ndị kano achụọ ụnụ mbosi iwewe ndị yoruba achụọ ha ụnụ na lagos enwere ike ndị kịta mara o nwere ike tu generation na-abịa abịa who knows isi na nwa gị anọgo ebe a pụọ ọkwọ na-eme na medugri ọsị na the man o nwere one man kpọrọ na ọsị na since how many years ha nọ na ugwu awụsa ọmahabịa nne na nna ya ndị a na-asị ya na ebe ka ọ ya na-eje ihe a na-eme mmadụ obodo na mba nwa ebile akọ si nwa ya mekwara ya chacha nwa ebile akọ si nwa ya mere chacha so osikwa ị nọ na Lagos ọ na Abuja isi na ịnọ ọfụma ebi m na VI ebi m na ebe nwa ka ha na-akpọ ya banana ka plantain e, e, plantain e, ala island ka ọ na-akpọ ha gịnị ibi na na ka ebe a na-akpọ dị na Abuja ebe nwe ebe a na-akpọ suje ka ọsọ suje enwe ebe a sị ya ndị nwere ego na-ebi na Abuja ibi ebe a nsogbu adị enwere ike two generation na-abịa abịa amụọ radical people because once education pụrụ from society ihe na-ecreate kwa vampire once there is no education in society you are creating vampires so maybe tomorrow the society will breed vampire mgbe ahụ ịnazie village unu ya ha amazi enwe ike ele gị ya ha lesi ya onye ọzọ arụcha ụnụ everywhere iru that place ị na-achọzi ka ebe ya dị ndị ị na-asị anyị iwu nwa nwa okereke ọfọ nwa okeke oke afọ a na-asị nwa okeke oke afọ hei otegonu na aha otego na kwa erechago ya on na ndị nwere ike ife anya okeke bizi ebe ahụ ka ihe ị ga-emesi mgbe ahụ ije Lagos anụ eru aka na eru aka ije legos achụ ọha gị ịbịa vileji nna nna gị achụọ aha gị ihe ejeziri ikwu nne gị rugwu ikwu nne gị sef asị na amaghị onye bụ na ekega anị ana eruozi gị ịwụrụ ebozi anụ na ebozi ha anụ anị iruo na vileji unu iwere ofe okwukwụrụ ụmụazị gbaa lekaụtụ mkpụrụ ama abaa gị afọ ị na-alahụ ụra n'abalị ị na-enyo onwe ka ewu ewu si wee megharịa ahụ n'ụlọ ewu icheba ndị ochie ọbịara ihe abụghị ndụ i confront what is fear then fear will die if if confront what fear fear go away confront fear fear go away all they had i mobilize there our men every state at least minimum of 10 people in every state ndị ọdịnala 10 only every state in igbo land 10 people ifu ka anyị ga-esi wee recreate ọ dịka ọkpụkọ nsị ama m ihe na-akpọ ọkpụkọ na ama na-akpọ ọkpụkọ nsị ọkpụkọ nsị na-adị ka ebe na-akpụ nsị ada ada nwe ndị na-akpụ ada na-akpụ nsị ọ ihe anyị ga-eme n'Igbo land wiri create hapụ na ihe ahụ unu echezi na mgbe mmụọ nsọ ya esi n'eluigwe bịa anyị bụ mmadụ anyị bụ mmụọ nsọ chukwu kere anyị na oyiyi mmadụ ị na-afụ anya bụ chukwu chukwu chọrọ ka ọ pụta n'ụwa ji ya ya bịara onwe ya ndụ mana this government and religion stop chukwu from doing so efuluziri onwe gị you stop god from moving ahead ị kwụsịrị chukwu ị complete mission ya ịnọdụ ebe a na-akụgheri na-efe chukwu onye ka ị na-efe if you worship you worship idol simple as abcd who do you worship a personified god a personified god is idol onye ọbụla na-worship anything because onye ọbụla na-worship worship a personified something buddha will never worship um, this hindu then go to their temple to worship ha na-efe arụsị but buddha ọkwa ihe ọ na-eme oji ebe ahụ ọgwọrọ ka iyi ọ nọrọ onwe ya nwayọ ọ naghị worship anything ihe ọ na-eme bụ meditate ọkwa ihe ha kwuru nke unu bụ unu ga-eji ụna na-agụ sam unu ama ha na leta wụ symbol you are doing spells spells ị na-ekwu according to your this your your your vocal uh, this thing your vocal chord. this your vocal chord. connect to your frequency your frequency is connect to your spirit your spirit is connect to your mind your mind is connect to your command you are commanding. you are seeding your power into something else ọkwa ka esi arụ arụsị unu chekwa na enwere otu e arụ arụsị arụsị wụ mind ka eji arụ ya ọ your spirit inside you ọ mmadụ ka e arụ arụsị a na-eji ewu arụ arụsị a na-eji ọkụkọ arụ arụsị ọ dependent or bendrahechor so you are giving you are saving your power that mind that spiritual power you are giving it away to some idol It's not about Jesus, ka isi na virgin maria ka isi na ala na akpọ ya whatever you call it the same thing once you worship you ị na-efe arụsị idol gotago so nwa mmadụ this n'onwe ya god came through you to work because spirit want to use your body to work onye bụ chukwu chukwu bụ mmụọ who is god god is spirit but god ndị ọcha na chukwu agwụgwa ha ofuo ana m eyuzu god ka ụnụ wee mara because god were deity deity eh, personified god deity is an oracle ha nwere ike jee ebe ahụ everyday ha na ad ndị ọcha bụ everyday ha na ad osi oh, osi invisible being being wụkwa deity because being wụrụ ihe ihe ịghọtago wote ya ndị ọcha amaghị god i tell you ọbahụ akwa never deceive you here ihe mma ihe na-ekwu ndị ọcha no the first time about concept of God in Egypt the for the first time ha fụrụ something na-abụghị na-abụghị physical na that somebody man do some magic ha si gịnị how come ndị a wee bido febezie ndị ojii ma olucha blak black madonna na worship because na afọ n'Egypt na enwesịrị um, symbols with ndị nwere isi nnụrụ ndị nwere isi ha echekwa ma ihe a na-enye ha pawa ndị ọcha ji ebe a kpọkọrọ ndị ojii kpụọ debe na statu ha n'efe oruzie taa taa alụnwazi ndị ọcha na the spells mara ka esi eyuzu the magical power ewetaziere anyị ya anya na commandsi dị our spiritual power into the who somebody who made that image power niile ahụ ị na-esi dị wee onye nwe dibeji gị na-enye Vatican nke unu na-enye as long as you call that white man you are ceding your spiritual power to Vatican simple as ABCD ụnụ jụọ onwe ụnụ ọdụ onwe ha onye si eme ụjọ ịchọ iwe isi n'ọhịa wee ihe mma bụ na ọdịnala ga-adị ọdịnala akwụkwọ ọtọmatik ọdịnala nke a na-ekwu bụ nke a ga-eji wee ọkụ a na-enwu sola energy awụrụ sara na waland sola energy awụrụ sara ewere ebe e, jee na-ama atụ chukwu ha maka afrịka si gotu igbo landị sola energy wụ akara anyị nwere river everywhere ihe ime idiri wu donye mechin depurador donye depurador or refine adị water ego one ka anyị depurador depurador ruru 20,000 euro the whole village enwe mmiri o the whole village na-aṅụ mmiri free water cleaner ihe eji clean mmiri ọwụ 20,000 ka anyị na enwe enwetenwu wee goro ihe eji clean mmiri ohi na-agwa m mana ụnụ nwechara ọfiisi everywhere njebe freedom fighting ụnụ nwechara ebe niile onye kpọọ taị ọ na ezuzugharị na ya vileji ụmụaka aṅụbeghị mmiri ha ribeghị nri onye na-amaghị ebe mmiri na wee bido mgbabụ ya onye ha ama ebe ọ ya na wee kwụsị ya ọ ka mma na akwụsịrị ikwu nọnsensị jee rụba ọrụ ọ ka mma we go to work go back to work ọdịnala ihe anyị wee kwuo maka ọdịnala bụ na human being cell mmadụ na-ere mmadụ ọ bụrụ na enweghị consequence ya obi anyị eme abandon ọ bụrụ na enweghị consequence you must be abandoned you be sell anyị ele gị on the way adọpụọ gị ọ ka aka n'ahụ agwa agwa na mmadụ mana enweghị consequence at least ịma na onye ọbụla na-abata na-abata ka o mee accomplish his ambition onye ambition onye nwere ambition I want to achọrọ m ime igbo achọrọ m ka igbo land ka Las Vegas mma na-enwe ihe mmadụ wu slave na-eme na outside their land ka ihe anyị na-eme ebe a achọrọ m igbo land 24 hours ọkụ a na-enwe mmiri ịpụta nna e, onye ka ka ije rie enyi na nke mmọnwụ rie enyi na nke ikwu nne gị rie enyi na ikwu nna gị rie enyi na nke your friend a na-akwụgharị ụmụasa a na-akụtu nwoke na ya nụ nke a na-ahụ ifeọma nụọ dị na Amerịka onye nke anọ ozi onye ma onwe ya ajụọ onye ga kedu ebe nwanne na ọsọ na South Africa ọsọ onye nke ọsọ na Australia ọsọ onye nke ọsọ na Swiss na ihe nke ọwụ ndụ ekwesịrị e ibikọ ọnụ onye anụ onye onye anụ ọnya the spirit a na-agbara ndụ na-ecreate na-egenerate the positive energy ọ bụghị ije ebe ịfụ anụ anụ ọbịa ịmaghị onye ọ bụ iburusi onwunye o ruo echi onye ga-akara ịta nwụọ ọbara atị ịta nwụọ nke ahụ aga o nwere ike iburu hypertension sef o nwere ike iburu gị hypertension bad character ị maghị onye zụrụ na ị maghị ebe o si pụta ịkpọrọsị ọ dị gị ịkpọrọsị nwunye gị everyday ị na-ewe iwe na-ebe akwa na-ata ọchịchị maka ọ bụghị akara aka gị ji ọsụrụ nụkanye di ọnụkanye nwunye bikos ị ruo n'igu ịnụ nwaanyị na ị na Australia ebee ka ị ga-afụ nwaanyị onwezi nke ruru gị aka dị ịkpara tụọ ya ime asị ọ nwunye gị ha omenala emere enweghị ọdịnala emere ejeghị ejuwa ese enweghị ihe ama abatụ nwaanyị eburu dọba achị ọnụ ọna mara ihe na-emere achị ọ 45 years ọ nwụọna ọ nwụrụ ebe nwa ọ nwụrụ ebe nwa ọ ka mma ka anyị dozie obodo anyị nọrọ ebe ahụ ndị ugwu bịa anyị na ha achịpụ ya ọ nke anyị nọ ma mfe ofu onye nọ London ofu onye na Amerịka ụta agaghị esiwenụ ndị ugwu ọgụ hapụ ụmụazị enweghị ihe ha nwere ka afọ esie ndị ugwu a nwere ihe niile hmm? hapụ ụmụazị anyị enweghị ihe ha nwere chịrị ha nye ndị ugwu ka ndị ugwu gbuchie ha hmm. amamihe chụwere amamihe ndị ma ihe kere n'ebe chukwu maka ha amaghị ihe chukwu mere ha ndị ma ihe kenebe chukwu maka ha amaghị chukwu mere ha maka ndị na-ama ha ihe ha still have long way to go ndị na-ama ha ihe still have long way to go because ịbanyego n'ime ofe you anyị in ofe ọgbọnọ ọ ka mma na ị bịara ebe a gere okwu igerecha were na ya adị were mee ihe chọrọ gị tọga ya tọga dị okwu ngwugwu tọgha ngwugwu ekwuru e ebe a mara ma ihe ọ dị ya n'ime na ihe adịghị ya n'ime kedu ihe ị ga-eji adị mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ hapụrụ naijiria hapụgodị na okwu naijiria erubeghị dị a sị na mbọsị nwata eh, mmadụ ga-enyi nna ya ka ị chọọ ihe anyị furu efu ka anyị dozigodị obodo anyị ihe abụghị about dense dense i give you references solar energy ga-adị ị na-achọ ịgwa na enweghị onye igbo mara solar energy ga-akụzi nwere anyị ya ama m arụ nọmba 1 ị na-achọ ịgwa na enweghị onye ọzọ ị na-achọ ịgwa na ọ bụrụ na anyị e nwee ten ten na the whole steeti e nwere n'Igbo land anyị design ya ya as a local government eh? onwe onye ndu ebe ahụ anyị efesie the whole community akọba osisi kpochaba ebe na-adịghị mma mee ka ịchọ na mmiri na-agba mee ka ịchọ na e nwere civic center fa ọkụ ọwụzie na anyị gbadozie mgbọrọgwụ anyị enwe our own political structure si ebe ahụ banyezie anyị achịbagodi vileji ahụ godi fọs ka anyị chigodi lokal anyị win godi lokal gọọmenti anyị chịbagodi hapụkwa lokal gọọmenti government naijiria ana m ekwu nke anyị krieti n'onwe anyị we created the local government by ourselves through this ordinary we can create indigenous way of governance indigenous akwụkwọ nke kọtụma ọkwa ha kọtụma ka a na-ekwu okwu a na-ekwu standard way of governance ọkwa ha nke ndị council of elders nke ndị british warrant chief mba n'ọdịnala anyị nwere atụmatụ atụmatụ ka nkụ atụmatụ nsi ọbọgwụ mana ọsụsọ ndị batara ga-ama ọyị bata egbuwara gị ahịa ihe a na-ere ọwụ na ọ bụghị ya nwanne e nwere ndị Igbo bụ ndị amị buru polisi na Naịjirịa gọọmenti na-akwụ ha ụgwọ ịmakwara ndị a ga-egbu gị bifọ ị na-ekwu okwu ihe ị na-ekwu onye ọ ga-etinyere gị nsị nwụọ na onye ọbụla gọọmenti na-akwụ ụgwọ o wee tret onye ọbụla bụ gọọmenti wọk betreti bụ ọbụla ọbụ ya ka onye akwụ ya onye azụrụ ya ụmụazị onye ga-azụrụ ya ụmụazị a ka eji ekwu maka ọdịnala so ọ na-arụ gọọmenti ọrụ ọbụrụ onye ọdịnala onye ahụ ekwu maka okwu ọma dị konsekwensị ịfụhụ bikọ ịmaghị onye bụ onye iro gị taa na ịmaghị ụkwụ azụrụ azụ ị ịmaghị anya arụrụ arụ ịmakwa ndị niile gọọmenti na-akwụ ụgwọ ọ bụ onye iro gị but ịmahọ ọ bụ ego mmanụ ka eji enye ha ọ wụrụ igbuwazie dị anyị ka onye ya enye ha ego onye ya akwụrụ ha ụgwọ ịwụ na ọya akọ na uche ihe eji akọ na uche eme bifo Buhari ya na-abịa nwanne gị egbu onye gị ma ọ bụ na ọ bụ gọọmenti wọka nya nwe ya ebu ụzọ ịchọ onye napụ ya nri onye ka njibu na-akọ na uche ka anyị bidogodo otu a all this site na ebido ihe a na-awụ buy into the mind of our people many of them. will buy into their mind with confidence ifu ha ha trup out ịchọzi idunye ha ozi idunye ha igwe ya idunye ha mission mission accomplished prepared dị ready ụmụaka ndị Israel na-arụcha ya na-arụ arụ ndị China ndị Japan ọnụ onwe ha onye Igbo ma arụ ihe ahụ enwere mana ụlọ obodo ụna na-akọgheri ee onwe onye manya ya gwa anyị o nwere nwa amerịka egbu na naijiria ịma ihe mere eji wee jide ndị agha ha ji ewere dị foonu onye amị onye amerịka onye amị were foonu ya jelesi mmadụ iwuru ndị isi ojii amaghị iwuru ndị isi ojii amaghị iwere foonu onye izuoro n'ochi ịtọrọ mmadụ were foonu ya emechaa iwere foonu na-eyuzi ya onyeresi ya mmadụ so ịma ha na foonu ọbụla bụ apụl na o nwere koodu ma ọ bụ na o fuo na o nwere koodu a ga-eji achọta ya so ị ma ahụ even Samsung nwere ya ịchọ ịgba ya on fon ihe ọbụla mere gị through that phone amara onye jiri fon e from there achọbazi ihe mere ya maka ụmụ okooko amaghị ihe atọrọ mmadụ gbuo je were fon elesi mmadụ ọka iwee fụ so ihe a na-ekwu bụ na ụmụnne m na ụmụnna m ọdịnanị anyị jikwa atụmatụ ọkwa ihe a na-ekwu n'okwu Hillary ihe agbara m osiarị ihe abụghị okwu taa ihe abụghị okwu taa mana ihe njiwe ekwubu ya ebe a na ọ karịa na nke nzuzo anyị chọrọ ka anyị mee ya n'otu nke nzuzo ahụ dịka gasị na ndị a ọ na-enwe ka ha si eme so ka anyị kụzie ya enwezi onye ọkara obi ọ pụta. emobilize ya saịdị nke ya o nwere mgbe ọ ga-eme oru ụzọ akpọchie onye ọbụla ga-abatazi mmadụ ga-enyezi gị invitation o nwere mgbe ọ ga-eme oruo ordinary will be closed shut down only members can invite and with thoroughful investigation a ga-eme gị research and everything ọ bụrụ zuru oke webata kịta na anyị chọrọ mmadụ at least godi kweta n'ihe otu kwuru batazie ọ bụ otu umeochi e, proses mana anyị nwetara na ihe mmadụ na anyị chọrọ pịa the door will be closed so ọkwa na ị chọrọ isi n'oge the whole Igbo land anyị chọrọ ime ya occupied oh, forget about state Igbo land ka anyị na-ekwu ọbụla na-asụ Igbo anyị ga-eme establish ọdịnala and ha ga-enwe civic center ọgwụta development si ebido ọ nwụrụ one naira ka anyị nwere anyị etinye ihe dị ya n'afọ ya anya ọ nwụrụ two naira anyị etinye dị ya n'afọ ya anya ọwụ na anyị nwado mgbọrọgwụ anyị eme establish our political structure ọwụ ma biafra ahụ mbụ naijiria we don't care political structure bụ nke anyị we use it to govern ourselves so onweghị any politician nwere ike ime penetrate that territory anyị mere occupied never only us we rule there onye ọbụla bịara echi there anyị ewere awa nọmba mee ya updated anyị ewere nọmba anyị chụpụ ya maka ịgba ha nkịtị ha bata otu a ka ha si abata ndị ọjọọ ha ga-eji waya waya na-ata gị arụ n'afọ gị ọnụ oke amoosu ife mara ihe na-emere ha ihe niile ahụ ibi odoro for 100 million years ha kụsa ya in one day you must protect your own because anyị ama ha na you must protect mbọsọ ọbụla ị kwụsịrị protect from that day you lose so ị ga-akụziri nwa gị ka esi e protect onye nwe mere anyị ga-enwe system of education ga-akụziri ụmụ anyị don go away from here you gaghị hand away from here you lose anyị enye gị reason why you should not leave this road ị nwere ike ime ihe niile ị ga-eme n'ụwa but this road don cross ndị ọcha na-agba nwa ha na through their educational system ha emego ha educate to be white supreme they educate them to be white supreme so that olu chọwa ọcha tv fụ ebe onye ojii na-eme ihe he okogbọgụrụ ọgụdị na ọ naghị eriju afọ sị anaghị m eriju afọ mpọ but I'm white oke esi wee ka esi wee mejuo ya afọ oribekwa nri o but asị gị eribeghị m nri but I'm white irigo nni rijuo afọ but you are black you see so anyị ga-eme ndị be anyị afọ ju ha onweghị anyị na-enweghị n'ụwa ndị Igbo nwere ihe niile enweghị ihe ndị Igbo na-enweghị from zinc to oil from oil to gold from gold onwe ihe anyị na-enweghị this life only education is the problem proper education will become somebody anyị need school school nọ na Naijiria ndị mmadụ na-eje akwụkwọ look at ndị mmadụ na-eje akwụkwọ ị na-achọ ịgwa m na ndị ọdịnala nwee ebe a na-akụziri ụmụazị akwụkwọ na ọ gaghị aka ihe a Naijiria nwere mma ọhị na-achọ ịgwa na ọ ya ha aka datịrị mma enwe school na Naijiria go to school go na jegodi fru school ebe ụmụazị na-anọ jegoro ifuru skuulu ndị ọdịnala nwee skuulu na-akụziri ụmụazị akwụkwọ iwuru ticha ọnwụ na iwepụtara anyị one day one day si na this day bụ free education is free teaching ndị ọdịnala ha jichagoro akwụkwọ iberibe ha na-eje ha abịa enye ha proper education obere obere ọwụsị na anyị dịzie establish well established then we can fund proper eh, system of education normal one ndị mmadụ ga-eme agụcha akwụkwọ pụta jee n'ọnwa arụọ rọketị arụọ igurube ọ bụghị nke ọ na-eme apụta akọrọgbaga agba akọrọgbada agbada adị mma polisi adị mma kọtụma jebe jebe adị mma naba anaba adịghị mma bịanụ n'ọdịnala ebe ndụ dị ọdịnala ebe ndụ dị enwebeghị for now there is none unless ma enwere nke dị leta but for now onweghị ihe bitere ọdịnala for now ọnwụ na enwere bịa gwa m kọbantemi ọnwụ na enwere onye nwere projekti ka ọdịnalị mma now follow the person don come here but for now enweghị for me enweghị achọchago m everywhere were vidio ji enye anybody nye ya any governor nye ya any state manịja nye ya any man si ya ọ ga-eche ya gwa m na enwere anọda option for the resurrection of the dead soul of Igbo people come i will follow you wet here i will follow you all this idea i will join you and make ala igbo great but if you don't have any remove your ego soro ndị ji ihe ọ bụrụ na enweghị nke ị nwere soro ndị ji ọkwa mụ na gị ka a na-azọ ndụ maka ama m the consequence maybe ị mahụ i know the consequence because i am history i know history very well ọnwụ na-enwe ihe anyị mere we become like one of them ọnwụ na-enwe ihe anyị mere become like one of those many has gone many have gone so many will go ka ọ ghara ịbụ ka anyị soro ka anyị ghara iso na ndị agha gaa nanụ ka anyị ghara iso na ndị agha gaa nanụ ekwuchakwa m ka ọ ka m n'ọnụ taa ka anyị chere ekwenụ maka mbọsị onye ori ga-akwa nne ya ka anyị chọọ na ihe anyị furu efu udo dịrị ụnụ